onye nchọrọ ka a na-asị ebe daalụ bụ Dr. Okechi yes nyere automatic order yes na-enye by fire by force yes mana emesiri m kene ụdị ala abịa ọzọ mana ụdị nwa isi wee mie ọkwụrụ ụtọ anyị chabụ mana mụ na asị ka nsi unu welcome bụ ebidozie na onye nwere ike mmenwu ihe ekwu nri ka o kwuo na eh. o m ụtọ na unu mesịrị na chiete eh. mana ụdị a esi wee mie na ikenga na onye mgbago ka esi ana igbo eh. mana ịpụta kwuo okwu kwuo okwu gbasara m na ya sị gị na onye nwebụ onye obodo ka m bụ na mgbago ụmụnụ ọbụla ịkpọrọ na naba nwere onye ya sị gị na nwere na-amara m na igbo hmm. mana ka ọ dị mgbe unu ebidola ibe na-eme na-emewuye n'otu ọ dịkasị na-emekwu ihe na ikenga Ivite ka anyị nọ a daalụ biko chetala anyị abaji ọzọ nwoke nụsi ọgụ ma ọ China ee daalụ daalụ na bụ mgbe nna eme omenala ibe nna emejekọta bụ ana eme ozi eme ana m ekwu ozi ekwu na ọmụme ka nna emezi daalụ daalụ rinne ana m ekwu ozi ekwu na ọmụme ka daalụ ya tala anyị onumasualeku nu yaba anyi ebuwe n'oga <laughs> daalụ ne so we are here at uh, ama umuayo um, n'ivite umwe. Uh, and uh, I'm very, very happy because I'm going to be able to Oge m nụrụ dise gbasara ibe gbasara egwu ọnwa egwu ọnwa na-atọ m ụtọ rinne ibe o ji atọ bụ na mbọ ya mkpalịa m gụkwuolu nna ya anụma ibe na na-atọ wee na ịba mgbalị itinye na si na ya emebie na ọbụna ya na ọbụna ọmịta na-emesi ebe na m'mụ m'mụ anyị na eje wee na-elota anyị maka na ọ bụla anyị mere gịnị anyị bidoro anyị chọrọ ka omenala niile na-emebu bifọ gara aga omenala a na-atakakwa maka na ịma na some people amara o nwere ndị ife niile oh, a bụ maka na amonsu bụ ịmazi osu omenala bụ na ịmazi ya imeju onye ome gịnị bụ jido gị maka na ụka bụ ọbịara n'elu azụ asị na ọ dịka ọ british wetara ibe gbasara ụka bikos ọ bụ colonize mana eji ozi ya wee ibe nna nna anyị ba na-eme like apụta na mmụ atụolu mmụ elu ọ nna m ba na-ebu alụsị na-akpọ ihe ojii nna atụolu mmụ elu na-ebu ya ba na-ebu ya pụtakwa ụwa nwanne m nke m tọrọ na nke ọdụdụ anyị ọnya bụkụbi alụsị so amaara m ibe gbasara omenala ibe ọbụla gbasara omenala na-atọ m ụtọ omenala abụrụkwana na asị na-emewe omenala ọbụna ịbụrụ ana mmadụ wenye omenala bụ ejimali ndị kedu ibe unu na-eme eji wee mara unu kedu ibe bụ kọshọ somtin unu na-eme anyị ga-apụta asị n'ọkwa ịtụ nwe ihe ka ịbụ awụsa ma yoruba asị o nwere ekike ba na-eke eji wee malịba o nwere ibe ba na-eme n'obodo be eji wee malịba na-adịrọ na obodo ndị ọzọ kedu ife unu unu na-eme eji wee mara unu ihe akụzikwala nwa gị omenala na-atọkọwa nnụrụ anya netin gbasara omenala ọ na-atọ m ezigbo ụtọ nke ọsụ na m na-emekwu omenala o nwere ovu onye nna ajụ ovu mbọsị mbọsị ọ dịka afin ochimuka na-edokweda dị ọpụta tie si ha chairman obodo nwaanyị ji emezili ịdị ife a na anyị na-enebu anya ka anyị fuge n'ụlọ ụka mana anyị na-enepụsi na mụ na-eje ụka ana m eje ụka nwere uh, uh, ka nna ana m eje ụka ana m agụ mmụọ ibe bụ ụka bụ n'obi ka ọ dị omenala bụ ejimale nde ibe na-eji wee mmalụ unu n'ọkwa na ibe nwekunna eme n'ọkwa na eke nwekunna eke n'ọkwa na etu akụnụ si eme na-enwere obodo ọzọ ya bụ omenala mana ndị ọzọ na-aghọta na imebe omenala ọ bụrụ na ị na-eje ọzọ ụka ma ọ bụ na ị na-ege ozi Chineke ọ bụrụ ịdị abụ so ụmụnne m na ụmụnna m anyị chọrọ ka anyị wechiete anything gbasara omenala na mmụọ na ọ gwara mmụ ka mana na ịbata na ọ Izrel na n'ọkụ ọba bụ ọ na-agbara ebe mgbe na-ewuro mma mana ọ bụ itera na opi ike agị ma egbe ka iwu nche niile ya so ụmụnne m na ụmụnne m na ka anyị na-echeta na ibe na ndị nna anyị na-eme hmm. baya gaba mesịba jiri eje n'ụlọ ọgwụ na mụ na-ayọ ọya mmejere n'ụlọ ọgwụ mana ndị kata abịa anya gị itinye n'ọnụ omenala amakakwa na ọkwa na butere na bụ omenala nwere ekene eh, daalụ daalụ ọ bụ onye ego onye bute ego ọnwa bute ego ọnwa